Bịa ka anyị jee nwee aṅụrị. Bịa ka anyị jee nwee aṅụrị. Come, let us go and socialize. Bịa ka anyị jee nwee aṅụrị. Come, let us go and socialize.